with a difference. ọgbakọ ndị Where's the ezukọta conmigo. When it comes to choosing the right product for my skin, it's all about the ingredients for me. Niger skincare products are authentic, fresh, and best of all, completely organic. I love the Motherland Moisturizer. It's designed to smooth and soak in the skin without ever feeling greasy, and their Jade Roller has literally become a part of my self care routine. Visit nigerskincare.com today and receive 20% off your first order. For beautiful skin, you were born to love. anyị ndewo unu ọha na eze na-ege ntị ekene m unu ọ dịkwa ka ebe nnọ ọdị ọha dị mfe na adịrị ọfụma igbo bụ igbo mma mmanụ ekene m unu anyị abịakwa ka anyị si abịa ka bụkwa mbụ the lioness eletrik nwanyị adabụzọ ndị abịa steeti ugegbe nke mbụ na ụmụ ogele ancient kingdom ọmụ na-ewetara n'ozi ozi ya site na prime view television nke na Eh, nke nọ na obodo eliza bụ London England anyị si afọ ọhụrụ ọma oh, happy new year eji m aka na onye ọbụla gbalị ọfụma ọfụma ejikwa m aka na onye ọbụla na ezinụlọ ya na-emebe nke ọma ndewo ee eh, ndị ọgbakọ ndị Igbo nke na-esite na Prime View telivishọn anyị abịakwa ka anyị si abịa um, o nwerekwara okwu dị mkpa nke anyị na-ekwuchaghụ na izu ụka gara aga ọnya ka anyị ji wee batakwa egen gịnị ka anyị kpọlịa anyị si omenala igbo efula ọnya ka anyị ji wee bata na ha oge aga m anabata ndị mụ na ha nọ na mgbede a ka anyị tinyekwa ọnụ na ya bụ okwu ka anyị si wee mee n'izuụka gara aga Eh, maka na oge adịrọ ọnya ka anyị ji gbuo onye nke nke wee sị oke anyị rute tata ka anyị bidokwa ebe anyị kwụsịrị eh, biko onye na-enweta ozi eh, onyonyo a biko na-ekesa ya ka ndị ọzọ na-abata ka ha soro anyị nọrịa na mgbede a tinyekwa ọnụ na ya bụ okwu onwere onye nwere ajụjụ ọ chọrọ ịjụ otu onye n'ime ndị mụ na ha nọ biko onye ahụ jụọ unu n'anya unu ga-afụ comment session unu tinye ajụjụ unu maọbụkwa na ihe unu chọrọ itinye ya bụ your own suggestion your own views unu tinye ya aga m agụpụta ya mee ka ndị ọzọ na-ege ntị nụrụ ihe unu kwuru ndewonu em aga m ebido na nke nwanne anyị nwoke bụ enyi na ya ọ bụrụ na CEO anyị nọ nso biko tụbatala anyị onyonyo ya ebe m nọ dịtụ a bit dark yes igbo bụ igbo onye nọ n'afụ kịta bụ maazị enyi na Uwazie nke si n'obodo France wee na-ajoin Prime View Television na mgbede a n'oge na-adịghị anya aga m anọgharịtụ ka igbo bụ igbo na afọ iru ma ọfụma maka na ọ dị ka ebe m nọ bit dark ee eh, maazị Enyinaya biko kene igbo bụ igbo ndewo ụbọchị taa ya mara anyị mma abụghị onye enyi nna ya mara a sị ka ebe a nọnyere nwanne anyị adabụ ụzọ tụteekwa nna tụsa atụmatụ anyị tụfụrụ la izu gara aga ụmụnna ọhịa m si ekwu na ya dịbụrụ na mma ndewo ndewo nwoke ọma ọ ga-adịrị gị na mma onye ọzọ anyị ga-achọ ka anyị nabata kịta bụ eze mmụọ onwe ya na-atụfughị oge biko tụbatala anyị eze mmụọ eze mmụọ ihe anyị chukwu anyanwụ bụ onye nke na-ajụ anyị sitekwa na mba Europe nke bụ kwa Germany ka Spain eze mmụọ kwa Spain ka <laughs> ndewo biko oke kedere anyị igbo bụ igbo ndewo Eh, ndị Igbo mma mmanụ eh, Igbo Kano mekanụ mekanụ mekanụ Igbo birikwuo ndewo eze mmụọ igburu ya na nkenke ọ dịka ihe ịnya n'onu ọ dịka oyi oyi ojiga aka ebe ahụ enwere eh, e enwere kpa anyị nụrụ ebe oyi oyi nọ ebe etude <laughs> oke enwere mkpụrụ ji nọrọ nsogbu adịghị <laughs> oke achọrọ m inwe nchekwube na maazị Ignatius Motu na ọ nọ na studio kịta he onye a na-ekwu nwere ihe ọ na-eme maazị ịmana onwe ka o si wee gbanye last week anyị enweghị ike nụ ihe ị na-ekwu ọfụma mana ejimaka aka na tata na anyị ga-anụ ọnụ gị biko kene igbo bụ igbo onye anyị na-ekene bụ maazị Ignatius Moto maazị ndewo hey nne ịma na ọ na-abụ mfụ ihu gị otu obi adị m ụtọ nwanyị ọma nwaanyị ọma adabụ ndị be anyị ndewonu ndewonu a sị nka m nwere ọpọchuniti nka wee kene unu ọfụma eh, last time ndị ọcha kpọrọ ya technical problem it was a technical disaster for me from this end mana ka o siri dị ike nke chineke na taa ga-adị nnọọ beta ọ ga-adị mma adabụ ụzọ ndị abịa ndewo daalụ ndewo maazị ndewo eh, Eh, biko na-atụfughị oge ejimaka na injinia Helen abatago injinia Helen Nwoye ọnwa ada anyị ya nọrịrị eh, n'izuụka gara aga ọ bụrụ na ọ batago na studio biko tụbatala anyị onyonyo ya ka o kene igbo bụ igbo ma ọ bụkwanụ na ọ batabeghị anyị ga-agbapụ ya ọsọ mgbe ọbụla o ji bata ụna ka anyị malụ eh, ndewo igbo na-ege anyị ntị anyị nọ na-ekwu ihe gbasara omenala Igbo efula omenala Igbo efula unu n'anya onwezi ka omenala Igbo dị anyị amaghị ma ọ na-efu efu anyị amaghị ma a na-achọta ya achọta anyị amaghị ma ọ na-eme ọ na-eme nkwado ifu efu ọ bụrụ ihe na-ebute ọtụtụ n'ime anyị anyị si na anyị ga-akaba arụ wee nebalị anya ya ọnụ biko onye nụ onye nweta um, onyonyo anyị a biko unu na-atụsala anya just share the video to as many as you can in your contact unu n'anya unu ga-afụ akara unu ga-eji wee bata ebe ahụ private television unu ga-afụ akara anyị unu ga-eji wee bata ndewonu ee eh, maazị motu aga m abịa na nke gị na-egbughị oge eh, oke ikechi si enyi na ya greetings ikechi ndewo eze mmụọ you are welcome ikechi na-ekenekwe gị Ikechi daalụ nwoke ọma ọ na-ekenekwa maazị Motu na you are welcome sir ndewo afọ ọhụrụ ọma nwoke ọma ikene gị nne ndewo maazị ka anyị bịa na nke anyị bịa na ogbe gị ee izuụka gara aga mhm. anyị kwuru ihe anyị kwuru ihe gbasara ọha na eze anyị kwukwara ihe gbasara ezinụlọ ee anyị na-achọ ka anyị nweta your view n'ihe gbasara those two um, words or those two names. You know, Nebuhoge, Makana Yeweri Keno from you last week. Because now your own view, take see where water ifebo ohaneze. Ka anyị jikere can ya bifo I abanye n'ihe any ọzọ ndewo ndewo nne isi one. You see ohaneze. ocha ọcha na-akpọ ya na na na na ihe o meriri na ndị the people we the people on ihe ndị ọcha kpọrọ ya we the people On oge ya anụ na ndị ọcha si queen and the people mba ekwuo the people wụ ọhaneze meaning ọha niile na ndị ha họpụtara na-achị ha ọhịa ọ any other meaning enwe two classifications here the rulers or the leaders or the elders and the people that nominated them to do what? To take care of their problems or to monitor the society. You know, or any other, any other definition besides this, are they correct? Uh-huh. In fact, all is so clear. It's an umbrella of society, of Ndibo. So in Batana village, Ku Ohaneze, ịkọvago everybody ikenechago everybody ịjụchago ese everybody ọ oh, ihe ọha na eze eh, pụtara kama onwe ndị pụtaziri nkịta you know uh, nye different meaning for instance ịbịa na arụ ebe anyị ndị arụ na-asị na anaghị achị arụ achị na ị na-eso arụ eso that is inclusive government inclusive people um, ada bụ ụzọ onwekweghị nye ọda ihe m ga-agụ ya onwekweghị ka m ga-esi kọwaa ya ọdada ka m si kọwara gị akịta ọha na eze is the people collectively ọhịa ọ pụtara ndewo ndewo maazị anyị nụrụ ihe i kwuru ọfụma um, ị na-akọwara anyị na ọha na eze n'ọnụ oyibo bụ the people ya na mm, mm, ka m esikpe mba niile mmadụ niile unu dum ọhịa ị na-achịkọwara anyị na ọha na eze bụ unu dum oke ka ezi nke bụ ezinụlọ ezinụlọ amakakwa maka isi ịbịa n'ala Igbo ọ kwụchakwanụ mgbe ndị ọcha bịa anyị wepụta wepụta one man one wife asị na ụka were ụka were confuse anyị nakọrọ anyị ihe dị na be anyị jewara ezinụlọ bụ ihe a na-akpọ n'ala Igbo nwoke nwoke nwe ezi nwee ụlọ ya ụlọ ahụ comprisere ihe niile dị related to him either his direct children or indirect children indirect children meaning ikekwe ụmụ ụmụ ya ma ihe ndị ọzọ na ịbịakwa na arụ arụ nwere ihe a na-akpọ uzi arụ recognizere uzi ụka kwụsịrị ihe wu uzi gịnị wu uzi ị ga-ahụ nwoke nọ na biya nụrụ nwaanyị ọ na-anụ ụmụ atọ nwaanyị atọ chịrị ụmụ mebi iri na anọ mana nwekwe nwaanyị ọzọ na-enepụtakwara anya na a. nwanyi ọzọ na-etekikwe care of her daily needs with nke ụmụ ya particularly bịa na n'Igbo most of those women a na classify as ozi bụ ndị anụtaghị di ma ndị di ha nwụrụ anwụ ma ịmaga ụmụ nwanyị na-enweghị onye na-enyere ha aka directly so ikekwe nwoke ahụ ya hụ ya n'anya mana ọ nụghị anụ mana ọ nọ ka nwunye na-ebighị n'ụlọ na-ebighị na bie ifat bịakwa oge gboo ndị a na-akpọ ozi nwere days o nwere days a e na-erekọgnaiz na nwoke bi n'ụlọ ya nwee ike ịpụ gara ahụ di ya nwaanyị may not be able to come and sleep over in the man's matrimonial home mana obodo anaghị enere ya anya ọjọọ ma nwoke ahụ gaa particular days ya na ozi ya anọrọ ozi na-esiri nri bute n'ụlọ so asị nwoke ezinụlọ ezinụlọ nuclear family nuklia family ezi amin ụlọ wu nuklia famili ka ndị ọcha na-akpọ ya ezi wụzi ihe a na ha akọra gị onye ebighị n'ụlọ ya mana ọ nọkwa ka ọ bi n'ụlọ ya mana somewhere else ọ ya ịjụọ nwoke nwoke pụtara toruru etoru mechagoro gachagoro through the stages of uh, uh, uh, uh, what do you call it um, oh my god i've forgotten the name in english rise of passage nwoke asị na ọ gago through rise of passage then that includes his nuclear family and his external family, which is where the Uzi comes under. ma mma nkọwachakwara ọfụma ee eh, ịkọwa anyị nụrụ ihe ikwuru anyị nụrụ ihe ikwuru ọfụma maka na izuụka gara aga eze mmụọ mere ka anyị mata na n'ụlọ na ụlọ the side of ụlọ bụ ọrụ dịrị nwanyị inete ụlọ then ezi bụkwa ọrụ dịrị nwoke ya bụ the extended family eh, nke ụmụnna na ala na ihe enwe enwe na ihe ndị ọzọ si ya eh, na ọ bụ ọrụ nwoke ịhazi ezi ọ bụrụzie ọrụ nke nwanyị ịhazi ụlọ ee eh, ịma ndị kwuru okwu si na-ekere ọrụ eke ịghọtago so ọ ihe eze mmụọ mere ka anyị mata mana anyị nụgokwa etu isi wee kọwaa anya anyị na-ekwukwa na nwoke na-ahazikwa ụlọ then haziekwa ezi in extension eze mmụọ ịnụrụ ihe maazị kwuru ọ dabara n'ihe kwuru ka o nwere ihe ọzọ ị chọrọ itinye na ya tupu anyị move on ịnọ on mute sir ndị Igbo ndewo ịma <clears throat> ekwuola m ya uh, na mbụ ekwokwa ọzọ onye chọga ịrụ ya ọrịa okirikiri ga gbuwa foundation ndụ dị square ga-enwe nsogbu itinye blọkụ n'ala ah, maka na-eji e, e, e, igbo nwa bekee ahụhụ n'ala igbo eh, maka ụwa ka mma na okwu oyibo ah, nwanne anyị nwoke ihe niile ọkọwa agaghị ọ n'oyibo gịnị ya kọwara gị n'ụlọ ọwụ n'Igbo igbo ji igbo kọwaa ya den gaa na ama ma aha okwu adaba adaba adaba aka enwere m ike nụrụ nga ahụgo osugo oyibo osugo oyibo kọwachaghị ndị m ga-akọwa nga ozu nyere nwaanyị ụdị ya ee nga ọ na-anyere mgbụ mụ nwoke mekọwa ha ahụ ndị egbo eji eme ji olu igbo maka ndị ọla nwere asụsụ nwere asụsụ eji akọwa asụsụ ezinụlọ ị gị na-ekwu okwu na ọkwa nwoke idoma nwaanyị eji aha anyị kwuga yaru indirectly wụ anyị kwuga ndị mmadụ that our men arịghị responsible and anyị anyị promote ga as our culture let us stop demonizing Igbo culture enweghị ndị iche emere emere because of uh, nwoke na nwaanyị ihe na emere wu based on society based society based hall ndị Igbo ohi mana wu on society based that people convert in the meaning ya were safe fish one does not make it so onye igbo gwa ga-eji ha gwa ụmụnna ụmụnna is not only about women ụmụnna includes children na-enwe nne children na-enwe nna ụmụnna includes ha emega na ngurubi ụmụnne gị o nwere ike ga-enwe nwanne nwoke nwere o nwere family ka ya kama aka afụhụ ya is part of your age so ka anyị wụọ ahịa very well maka mmadụ na ihe a na-akọwa ya na-asụ okpogbo oyibo o ji adị confusing anyị begara ihe ndị Igbo ha ole kọwara anyị dotu ala ka anyị maa ngahe n'ụba ya ngahe nakwa na ya awara m ha okwu kama ha kwuru kpamshi ahụgaghị o ọ dabacha ọ ka fọrọ enwere ha enwere ha abachicha ha ma ya kwana iji kọwa ha ha eji ahụwo enwekwanụ mma maka nwaanyị ijụọ onye ọbụla ọ ga agba gị acha agụcha na nna agụma na nne Enwe m igbo gwara gị na na-agụ na nne enweghị ma a na-agụcha na nna gụma na nna ha ekwewa gị na-agụcha na nna gụma na nne gaa lee ya ala igbo niile a na-eke ala a na-eke ya na nne na nne a na-eke ya na nna na nna igbo kega ala kega ala enwere nga aka ekeru ala ekeme ya na nne na nne iji gwa gị na nwaanyị nwere ọnụ e nwere ebe nwaanyị eji achị ya ime ụlọ enwere m ihe m ga-eji ihe ịma m ga-eji kọwala gị ya maka ihe niile anyị sụga n'okwu Igbo ike ka isi amata ka e wee ya nụrụ na asụsụ anyị sụga ya nụrụ n'aha ya nụrụ n'aha ya nụrụ n'ilu ihe ọla anụhụ n'aha ihe ọla anụhụ n'ilu ihe ọla anụhụ n'aha ọ nkọwa mmadụ uche uche ya kọwa Igbo na-asị ka agụcha na nna ka ebe a na-agụ na nna ọ n'ilu agụwa na nne ka ebe a na-agụ na nne ọ n'ụlọ mgbe ha abụọ ji aga asị gị nwoke nwaanyị okenye nwata ezi na ụlọ so enwere e, e enwere igbe eji eme asịghị ego ha zobe ya nwaanyị nwere ebe oji akwụ ya wụrụ nwaanyị ga-ajụ ajụjụ ngwara gị ala Igbo niile a na-eke ihe ala na nne na nne ọwụ na nna maka nwaanyị nwe ụlọ ya ndewokwa ndewo eze mmụọ anyị nụrụ ihe i kwuru na ntị echiri anyị ị na-akọwa ka isi wee kọwakwa n'izuụka gara aga n'ezi n'ụlọ na ihe dị iche bụ na nwaanyị na-enete ụlọ nwoke enete ezi ana n'ezi na ọ bụ ihe ọ dị mmụọ ọ sara mbara karịa ụlọ e, o mere comprise ihe ala nwee mee comprise ndị ọzọ ndị nwoke na-enetagasị anya anyị kenere gị rinne achọrọ m ikene ndị niile na-ege anyị ntị na mgbede a asị m unu ọ ga-abara unu afọ ọhụrụ ọmanụ ikechi anyị kene gị rinne francis udea anyị kenekwa gị jona onyekachi febsi ọsi nọ, anyị kenere gị jonas ndewo private television spansa na enwe asị afọ ọma ndị be anyị afọ ọma chidera na ogidi anyị kenere gị rie nne biko okoro eke onye Chi ọbashi ọ si the world ọhaneze contradict Igbo word. All is avoiding who. Um, okay, anyị nụrụ ihe kwuru biko ị ga-akọwa ya n'ụdị m ga-enwe ike jụọ anya ma ọ bụrụ na ajụjụ ka ị chọrọ ka anyị were ya jụọ anyị kenere gị okoro um, afọ na maazị enyi nna ya chọ nwere ihe ọ chọrọ ịgwa anyị mana etufughị oge ka m were oghere a nabata injinia Helen Nwoye ọnwa ada anyị na anọrịrị n'izuka gara aga injinia Helen Nwoye anyị kene gịrị nne biko kene Igbo bụ Igbo ndewo ndị Igbo ekere m unu nke onye chi ya zelu dalụnụ ndewo ndewo ọ ga-abara oge afọ ọhụrụ ọma nwaada e, biko e, yes maazị enyi na-ewazie onwe ihe na-atụnyela anyị n'ife ife ịnọ ndewo ụmụnne ga-egwa m onye enwe ha abụọ m chọrọ ikwu gbasara ezinụlọ na ọhaneze nwanne anyị nwoke ji kwuru ana m ihe okwuru agbatara m ihe okwuru ọ ọhaneze onye ịma enwere ụdịrị ihe ịma igbo anyị awụwo ụtụtụ si nghọta awụwo ọ nọ n'elu na ọ n'ala nọ n'aka ikpe n'aka ikpe nwee ihe gbara ọkpụrụkpụ aji aghọta igbo taa onye ọgba ji nọ la ihe gbasara atụmatụ igbo ya bụ na anyị elekọtala ihe ahụ asị agaghị nweruru otu usoro kpakọrọ ọnụ anyị ọwụ ndị igbo ga-eji na-aghọta igbo ekwuo ya ụmụ eh, akpa nkata gbasara igbo a na-enwe nga gbakwasịrị ụkwụ ile ihe gbasara na ihe ụtachi ahụ ihe awụla ọgwụ agaghị atụmatụ ndị ọcha na-eche eche eche igbo a na-enwe ike chọpụta ụdịrị usoro ihe gbasara usoro ahụ eze mmụọ kwuru asụsụ igbo aha ah, kendesi e eme na nwanne nwoke jụrụ igbo nwere otu si nwere fọmụla makwa enwe sistemsị na the language ọ si ọha na eze ọha na eze ahụ sand ya iwa handatin ọha na eze menere ịhụ na ọha na eze ewu ọha na eze nkịta ọha na eze na wakarị menere ihe that means the public na-eme something void so the word ọha na eze ịhụ na ọ nwere incomplete statements like ha ịhụ nwanne nwoke chiri kwu ihe ihe nwanne nwe kwuru e dey spot of this error na nwanne anyị nwoke point out here Mama, m na-aghọta because ọhaneze na ahụ ha chọrọ ikrete ụlọ ọwụ the people and the king ọ bụ ndị krete that word chọrọ ihe ha chọrọ ha ime but me vuruzie n'ihe ịmara asụsụ igbo otochi hazie ya ọ dịka ụlọ arụrụ arụ vuruzie the error and the thing at the same time so you know just those words that spot is really see like the thing to me express the wrong in the first place what? because we don't have eze ha enwere eze eji nwee eze ala ịghọtara nwechaa ma wee zaa agwụ ịhụrụ ya so onwe si na ọhanaeze eze agwụ then we know that the public is eme avoid this eze agwụ na wapla so ọhanaeze ọ dị complete meaning according to nwanne nwoke ojuru ọ dị correct mama na wata so e nwere enwere e aka enwa bala ofe nga ahụ gọọsị anyị ụzọ ezinụlọ ka ọ na-ekwu okwu tagechi nwere uso na aghọta igbo a na-ekwu okwu ya ike na ezinụlọ a na ekwesịrị ewu kedu ihe nwere ezinụlọ ezinụlọ adịghị na outside ọkụ ịnụ na igbo concept of otu igbo si akwụ ụwa ọ dị ma nga ahụ mana na-aghọta so ọ bụghị onye ekewara nketu n'ọgụ egwu oriri nwoke dị nọ n'ezi nwanyị nọ n'ime ụlọ ee e, a haziri haza nwe usoro ga-eme ihe ịnwere ụlọ wee insid bịa nwee ezi nweta nwekwawa ime na elu enwere ime ahụ bịa nwee elu ahụ mana na-aghọta so kọnsept ala kotu si kwuo na izuụka gara aga ụlọ ihe gbasara ime na ezi Ezi ahụ kọmparazin ma osisi osisi n'ala igbo ma okporo ụzọ ma iyi anyị ma ha ile gbasa nna okirikiri igbo niile so n'ezi ndị igbo ma ụmụnna ma ma ụmụ ha niile n'ụdọ ahụ nọchara ezi ịba n'ime ụlọ ma ụmụ gị mara amụ ma ewu ma ọkụkọ gị nọ n'ime ụlọ agbama na so kọnsept a nwụzi kedu otu esi aghọta ka otu esi birizie ala igbo mekere eji ezinụlọ mere na igbo be ha gị gị kedu maka ezinụlọ gị ha na-ajụ ajụ about these na ọ bụrụ mma adịghị mma mma ahụ adịghị ọ hụrụ isi m ọnụ okwu ezinụlọ m na m ndewo ndewo maazị enyi nna ya ọ ga-adịrị gị mma anyị nụrụ ihe i ọfụma anyị nụrụ ihe ikwuru ị na-akọwala anyị n'uche nke gị ihe ifiluru bụ ezi na ụlọ na otu ha abụọ si na-aga hand in hand ha na-agakọta ọnụ ya na e, e, ezi adịghị mma ụlọ adị mma ọ dịbeghị mma ụlọ adị mma ezi adịghị mma ọ dịbeghị mma ha na-abụ ga-adịrịrị mma mana ile anya ka o si wee na-aga kịta ha na-abụ most of the time na ọtụtụ oge ọtụtụ oge ha na-abụ ada adịkọ mma <laughs> ofu na-adị nghasa nke ọzọ adịrị mma amaghị m ihe o ji wee bido etu a maazị maazị mọtụ ọ nwere ihe ị nwere ike ikwu afọ ka ị na-enweli aka ịchọbụla itinye ọnụ na ya bụ okwu ka ịdị oke tupu anya Ajeni Ozo. ọzọ mba ịnọ mute can hear you oh okay anọkwa m anọkwa m ihe i kwuru ọfụma Okay, Kaina, Kaina Aganiru. Um, Mazi Spencer also, Ohaneze means the people and the leaders. Ezinụlọ means family and the community. Eh, Spencer daalụ anyị nụrụ ihe i kwuru ọ sị na ọha na eze pụtalụ eh, ndị mmadụ na ndị ọchịchị ezinụlọ wee pụta ezinụlọ wee pụta ebe a mụrụ onye ọ ebe onye bi ebe onye na-awachi na mbara ezi nya ihe ndị na-emegasị outside eh, Spencer nwanne m Spencer gị anya ịma anyị na-eche echiche ka anyị were Igbo na-eche echiche igbo nwere nwere ntọala otu o si hazie ihe ya ma most of us nọ na ya na-ahụ ihe a from European perspective sorry to burst the bubble Anya enwe tin like king igbo ha na-emewe igbo ike if you check the the, system the cosmology na-agwagwa igbo ike ị ga-enwe according to colonial instruction colonial history ị ga-enwe aga ruru ndị ugwu ahụ na ha nwere emi abala ebe ndị yoruba ahụ na enwere ha ọba abala ala igbo nwe onye ahụ they had to create warrant chiefs ama na na-aghọta So mm. now ihe wepụtazi eze ekele eze ahịa nwụọ ndị igbo enwe eze n'ọrụ onwe ha go and find enwere onye na-akpọ ezila village nu pre before ndị ọcha bịara ala igbo enwe enwere nwe eze eji nwe eze agwụ nwe eze ala ọha enwere ma m na-aghọta so mgbe anyị kpọrọ eze kedu eze ị na-akpọ ọ dị ka anyị kwuru minista minista of what or minister of information or minister of uh, women olee ihe portfolio dị minista so eze kpọrọ dịka minista minista of what so esi gba ihe sọ ọha na eze isn't of what Kutubu are here. It's like a, eh, a minister without portfolio. That means someone like oh, an imposter cows. That's exactly what you are saying, but it's not amazing. So we need to understand this concept. Like when we're here, not there. Now the man creating here, creating not even impose on evil cosmology, which is not there. I'm not can hear what you have. One guy village, one when I place la village in the game of there. I can when one now pre-colonial times. That is a must be either a while like on our or Uji or something else. I'm taking money. ghọta ya otu ghọta getin Ndị enwe anyị nụrụ ihe ikwuru anyị nụrụ ikwuru ee n'ịga n'ihu ikwuru imetụrụ aka ma isi na igbo enweghị eze na-abịa n'eze n'ala igbo na ọ na-abụkarị eze eji nke mma na saịdị ndị mba ise na-enwe eze eji a na-echi echi mana ọ bụghịzi otu ọ dị e, na the modern life kịta ọ bụghịzi otu o si wee dịrị ọ bụ gịnị kpatara na structure anyị when it comes to onye ndu when it comes to um, leadership when it comes to eze when it comes to igwe na Igbo adịghị solid otu o si wee dị na mba ndị ọzọ eze mmụọ biko onwe onwe ihe ịgaba anyị maka nke nwaanyị anyị enweghị eze nwaanyị anyị enweghị ịma ihe adị m chọ ịghọta ebe m na-abịa ịma na abịa n'ala yoruba enwere oni of ife ọ na-achị laja e, nne na abịakwa n'ala alakụba ọkwa ofu ihe ahụ mana abịazie na be anyị anaghị enwesị frakshọn frakshọn frakshọn ọ bụ gịnị kpatara ya ịma asị onye ama ahụ nwere nke ihe o nwere ọkpọrọ ee ịgwa gị ka e wee chekwu nsogbu anyị nwere ọwụhụ strọkchọ ndị Igbo nsogbu anyị nwere nwụwa ndị Igbo nwee dị strọkchọ abịa ebe strọkchọ niile e nwere The best structure so far in the whole world will go from. And that is why India will not get with that problem. Here which are or white man is afraid of this structure. Now, because this structure will destroy everything that the West has built, everything they have established. What is the structure? Like Hewan It will be a structure that is driven by the community. In fact, or a good definition of uh, something that you know as but it's not communism. A structure whereby everybody will say There is no second class people. Only all the same people. The one here and only a coach. All guys who had the name on her. That name on her cannot move along with anything. So the real world should have been on her, who is it, not on her, on her. You can't have on her. Where is it? The meaning of on her means one again. oke ka mụ na gị ga-esi hara gaa orukwe ndụ o mee ka understand ị hụrụ ya so onye igbo dị mma igbo langweji gwa gị na um, uh, nwanne anyị nwoke ji english edefine gị igbo and which is a very big error uh, ọha means ihe ha ha ihe ha ha mụ na gị ha ya wụ ọha ọha ọhakịrị ha na we, can, we cannot be equal which means equal we can be equal and you are king So what he's telling you is that every Igbo person who a full-fledged citizen nke Igbo ji ihe a na-akpọ di anị onye ọbụla ụdị anị enweghị onye second class citizen enweghị onye wụ subject where you have kings you have people who are subject to the king kings to the subjects so enweghị any Igbo person wụ subject is not in our cosmology is not in our culture is not in our tradition there is no subject everybody wee citizen everybody were full, everybody full. Now, here was something the white man and mother he could not understand. So when they want to talk to our people, Jim imposed a law or two. They would tell them, wait, let us go and consult our people. Now, they will go back to the community, consult the community. Community now will send various people representing various villages to their various villages. Mweje consult all their village. Their village now will send them to various homeowners. nwa je consult their own mother so mgbe nwa gachara through this process We wee amakwala the message with the same process ọ gara ịhụ e na the the agreement anọ nọ and at the end of the day they will not accept nwa bekee kwuru nwa bekee shi no anyị ga-ahụcha ihe that I'm going to impose a leader on these people to we create a have a warranty. So I would then get authority and then they introduce the warranty, we destroy ya that structure anyị nwere because in Igbo structure nweghị ya oga on top you are nothing without your brother you are you are ilokee maka nwanne gị nwoke dị oke ọrụ ihe igwe ga-ekwu ụgbọ bụrụ na mmiri enye dị maka ọ nwanne gị nwoke dị oke nwa dị oke njikwa gị na ezi nwere its own responsibility ụlọ nwere its own responsibility so igbo ga-agụzi ha agụọ na ụmụnna ọ ahụ na ụmụnne maka ịgụwa na ụmụnne ikebọga ekebọga ụmụnne nke nụ inside nke nụ n'ụlọ so emezie onye ọbụla ha na-eweziri ịchụ ụmụnna nwere onye ga-anọchi anya ha onye ga-ebuga tupu onye ha abịakwa mgbakọkọrọ ụmụnna ya na ụmụnna ya ga-epu ụzọ kpaa ya akpa ụmụnna si ya ngwa were ozi aga ijie ndị obodo ya nwa bịazịa ọ na-ekwu na ihe a ka anyị kwubiri na ụmụnna anyị onye nke ọzọ bịakwa ekwu ihe a kwubiri na ụmụnna anyị akpa ya akpa akpacha ya akpa ndị nke nke ha aka asị oke ka anyị were ike nke ndị a gawa n'ọ ihe a igbo niile hụrụ ya ọhịa mere igbo emeghe eze igbo na-enwe onye ndu o nwere ike wụrụ aka ji ọfọ o nwere ike wụrụ onye nọ n'obi kama hụ onye ahụ ga-anọ wee na preside ova meeting ọ wụghị to rule over anybody there is nothing like a ruler in Igbo language ahụ ọwụ dọcha were that concept and that system that is why gị bịa n'ala igbo gị wọchi ya gaa hụ na ndị Hausa they respect their politician because it is in their culture it is their character the Yoruba they respect their politicians because they were king or they, we know about the Oyo Empire. But Igbo, the whole lot of people are This is so. Omake máa kè é ṣèké n'ime ṣekwe na ama because we we he it's not in our DNA it's not in our culture here we have been introduced to us ma ebi tụrụ ihe gbasara eze all the likes of nature kingdom the likes of Aro kingdom nke bidoro 16th century the likes of Nri kingdom Eh, idu na ụmụnne enweghị enweghị mma o ji wụrụ ntọala ndị Igbo it was never there it was never there so onye Igbo onye Igbo ọ na-abịara gbagachara ede na king ahụ ka ọcha nwanne ọwachi onye ahụ gasị ọwụ part of who we are even now we are still finding difficult iji various community they will tell you the name of their first name but igwe ekwuga anụọla tens of thousands of years the Labour man ga-eji the first of the, the king of that period Jamo bidoro hundreds of uh, uh, thousands of years ago ọ dịghị possible iji gwa show recently some of them bidoro even in the night in this uh, in the uh, 20th century Nwema king e nwere some people ga-agwa gị king ha all two generations chibere in that, in that uh, community so Igbo eze awụhụ Eh, eh, eze eze mini by eze k now with that portfolio eze obodo was never part of our culture or structure so that is why it does not work ndị prefer this republic system where all of our voice will be heard they would ndewo eze mmụọ igburiri egburiri anyị nụrụ gị na ntị echiri anyị ka m bịa na nke injinia Helen Nwoye nwada ịnụrụ ihe eze mmụọ kwuru ama m na ịbụ onye gbanyere mgbọrọgwụ na ihe gbasara omenala <laughs> ihe nwere ikwu maka e, igbo nwe eze um, ihe ịghọtara na ikwenyere n'ihe eze mmụọ kwuru na igbo enwe eze mana onye ife anyị nwe bụ onye ihe gbasara eze na king na ọsịkwa na ọsị bụ ọnọrọ mmụọ na omenala igbo ndị igbo ekene mụ in fact eh, okwu ife ọ bụ dị na omenala igbo isika ife niile eze mmụọ ọkwụ ekwenye m ya maka na igbo enwere eze nke a bụ eziokwu so eze mmụọ ekwusịgokwa n'okwu in fact a sị na ọtụtụ okwu adịrọ mma n'ụka mgbede eze mmụọ ekwu ka o si wee dị ndị igbo enwere eze onye ndu kafa nwe so enwere m m hmm. ga-adịtụ ife eze mmokwu bikos nje tinyerezie mara eripitikwa ife eze mmokwu gụ ọredi hmm. maka na kpọtọkpọtọ agbago n'iru efi oke ka m jukene gị ọzọ ọ bụ eziokwu na ị kwenyere na igbo enwe eze ifilụrụ na data igbo enwe eze na o mere anyị mma ka na o mere anyị mma gogo oyi na ọ bụ ihe ezi ka ọ bụ ifilụrụ data na anyị kwesịrị inwe eze Now, Igbo whereas eh, what what uh, get the disadvantage na the advantage get kids every year. Ah. Okay, ịma na abịa n'ụwa enwe ife dị enwe ife dị njọ nwee nke dị mma ife niile nwe advantage nwekwa disadvantage um, ka m si wee fịa isi m kwuwe etu anyị si nọdụ Mm. I feel na anyị dị better because na ịma na anyị na-asụ n'onu n'onu mm. na anyị enwere ofe onu ịbịa na anụ Igbo enwe Anambra nwee Imo nwee Abia nwee Ebonyi nwee ndị Enugu ịghọtago so onu anyị dị n'iche n'iche and um, omenala ndị Imo onwe nke dị iche na omenala ndị Abia ghọtagbu so na ajasịda ka e nwee ofu onye ga na-edu anyị ịma na nsogbu ga-adị mana etu esi wee nwee ya abịa na ịbịa n'ala Igbo kịta oke ka m yuzue Anambra as an example now ife ifeme ọkwa n'ime either last year two years ago mgbe ndị igwe ji ejefu jefu Buhari na Abuja ama most of you n'ụdị akụkọ ife melụnụ ịghọtago so ịbịa n'obodo igwe na-achị obodo enwe onye budat na bụ onye isi fa which is Obi of Onitsha na ịbịa na Anambra kịta ịbịa na ndị igwe na Anambra steeti onye ka because nke maka m ga-akọwanwu mma nke ọnwụrụ nke dị n'Imo steeti ọ nke dị n'Abia steeti mana nke dị na Anambra steeti at least amụ na dawon na very well igwe obodo niile dị n'iche n'iche mana ọ onye fa na-arịpọtụtụ etelugbo etele ose emesịkwa fajekwa mitụrụ ndị igwe kansụl arịpọtụ atụ obi ofu obi ofu bụ onye isi fa so ịnekwa ya anya ihe asịkwa igbo nwere eze bikos na ọ bụ na obi ofu na kontrol kwafa ịmakwa na igbo nwere eze na ịbịa na anambra mana ịbịa na obodo ndị ọzọ on steeti dịkwa dịkwa n'ala igbo ifu na ọ iche ị na-aghọta so ọnwa advantage nwee disadvantage maka na ife ndị gị na advantage dị na ya bụ na like ife akọwabugo before ekesie na obi eke na mkpuke ị na ghọta olue na ka eje na ife na federal steeti kita nụa asị ndị Anambra jee nata ndị Anambra jee nata ka eke esizi wee kie mana asị na enwere ofu onye bụ dat nọ ozuru mba ọnụ na-emesịa ka eke ya mana igwe ndị ụmụleri je igwe ndị ọka je nke eje different people ọ na-ebute confusion that's the disadvantage dị na ya etu esi nwee onye ọfọ ife nwee alaafia of Ọyọ fa na-eji nwanne m eje eje anata okefa na Federal House mana anyị nwabụ ndị Igbo dịrọ ịtụ afọ ros ọbịa na-ebute ọgba aghara ị na-aghọta so ịjụkwa mm. m nsị gị advantage dị na ya disadvantage dịkwa na ya so dị mm. okwu nwe ka ọ dị okwu bụ ma ọgbọ m atụrụ asị mana etu nsiwọsi ya ka m si wee kọwa daalụ m ndewo ndewo um, injinia nke naijiri nne um, afụrụ m na maazị enyi nne ya gwazie nwere ife ọ chọrọ itinye na ya ngwa maazị enyi nne ya nwee ife ị na-agwa anyị um, nwanne m nwaanyị ekelekwa m gị na contribution ya otu esi okwu a mana enwe ha kwesịrị ịghọta ụfọdụ ọgbaghara na-ebute ụlọ anya ma otu igbo si enwe ha na-akpọ ọnụ ha e nwere na-azọ ọnụ ọhala ogbe ha na-akpa amadị ọha eze mmụọ gburu ihe ọwụ anya ghọta sistem anyị anya ghọta strọchọ ndị igbo ọ dị best ọ dị best sistem nwetara ọnụ n'ụwa mara gị abụọ adị ndị igbo sọwa emenye nwa ike mm. ịghọta nwere wu principles of the land is preeminent ọ ka onye ọbụla n'ala Igbo ekwuchasị ise ise a na-ekwu ụdị structures a na-ekwu okwu ya bụ ọdịnala a na-ekwu okwu ya nsọ ala a na-ekwu okwu iwu ala ọdịnala na omenala Igbo ọ structures ihe ndị ahụ wee ekwu okwu bụkọs isi na Igbo enwezi ya dịka eh, recognize kwa king no ọ dịkwa rọng ama m na wata isi Igbo enwe eze ọha bụ eze sorry ọha bụ eze ya dịkwa ka eh, we are still recognizing that thing eh, there ịghọtara as the king we don't have such thing now the way it works in ala Igbo like this enwere iwu ji ala emenye establish redi kwụọ ya mba kwụọ ya stan kwụọ ya n'ọfọ na m na-aghọta agwụ onye igbo ọbụla akụziere ya iwu ndị a na ahụ na akpọ ndị ọnụ a ha ọnụ na-ekwuzitere ọha we not be speaking at the same ịghọtara ngwa ihe nwere ike nọchite anya anyị ọnụ ọha na-azala aha tụtụ okwu ke federal house a na for instance na ụta naijiria nọ na ndị igbo chịchịkọta onwe ha ọ dị very very easy and problems na the land will just cease corruption again na ahụzi ya uhe ha na-akpa amaala na-emekekwala otu ụmụnna ya bụ otu ụmụnna ndị Igbo enwekesa oke ka nwanne anyị eze mmụọ wụrụ onye ga-represent anyị as a governor ebe or as a house ya mamana aghọta so ha ga-emewu for our own benefit ya ha sa ya ga-eme ya ha Igbo chọrọ eji ya ozi ya gwụrụ ọnụ a mamana aghọta ọ rakwa n'ahụ ọwụ ma oles ma anyị chọzi ka e kreti espesa gị ji na aghọ aghụghọ ịghọtara achọwazie structure na use today ịgaghị aka Igbo you can't deceive the public at the same time ọ washi mamana aghọta everybody is watching what ya ihe ga-enye anya anyị you are not coming to tell the public ẹ yà sílẹ̀ òfòyè sí ẹ̀rọ ọ̀hẹ̀rẹ̀ iṣẹ́ àṣírí òfòyè fún yà máa ń iṣẹ́. yà máa ń iṣẹ́ káàbí ezi o. we have to control them and not them controlling us this is our own structure who can get over kẹ̀kẹ́ náà wọ́sá ètò ọ̀nùkọ́ àdìọ́lá wẹ̀rẹ̀ àdọ́kọ̀ gbàgbé àwọn ọ̀gá gàdá àwọn tilẹ̀ wà. ẹ̀mí sí ekwu nwanne ọ̀rẹ́ àwọn ọgbàjì aka máa chi ekwu eziokwu n'ala Igbo ọ dị very easy I will progress more than anybody like that Nigeria. ẹ̀mí sí ekwu nwanne. ndewo. ndị ụmụnne na anyị kwuru ọfụma eh, eh, maazị eh, moto amara your system ọdịgo ọka na-enwe teknikal prọblem afọ ọzọ m ya ok mgbe ọ batara anya marụ biko ekenekwara m ekenekwara m igbo bụ igbo ndị na-anọnyere anyị na mgbede a ikechi ka nọkwa nso um, chimes chimes osiwazie you are 100% right we have ndins and also that is why the igbos adopted indirect rule casey press say if you follow transition bumper to bumper we will all run away Prime View Television, yeah, Spencer also. So Eze stands for leader of something. SAG is the leader of G SRO, ETC. So it revolves around leadership and the people. So it is the idea of the organizer representing the leaders and the led. Okay. Okoro Eke Onyebuchi Obashi Osi no King Atom in Igbo. Or um Kesi Negukwana or her means crowd, someone's surname wo or her cherem or or her kwe. Maka na eze na anyị ncha ịghara otu mana ka esi ọ dị ka esi wee kwuo na Igbo na-asụ n'onu n'onu ka esi si na ọha wụ crowd it means crowd Lola Apiesi Ifeoma Ikechukwu Onwunye my brother o si America na watch o si greetings everyone lọlọ na watch sikwa anyị ike ka ị wee na-amụta Igbo ọfụma ọ bụrụ onye Igbo mana ihe niile a na-eme n'Igbo ọ na-ala ike ịwọchi ya ekene ngiri nne um, Okoro Eke Onyebuchi ọ na-ekwukwasị ọha is equality ọha never means crowd class distinction is the great crime in Igbo cosmology ọ dị mma ka onye ọbụla tinye ọnụ onye ọbụla kwuo ka o si wee ghọta ya ka isi wee malị ya ka isi wee fụ ya maka na uche bụ akpa and onye ọbụla anya nke ya Obinna Irebu my classmate ọ na-awọchi all the way from South Africa anyị kenere gị rinne Chief Obinna Iregbu ọ sị happy new year happy new year nke gị biko onye na-awọch ya na-share the video unu na-ekesa the video maka na ihe anyị ji gbasaa eh, ihe anyị ji gbakọta ebe a ọ dị anya ezigbo mkpa unu n'anya ọ bụ ihe onye ọbụla ga na-amụta ife na ya omenala Igbo efula omenala Igbo efula ee eh, tupu anyị akwachie biko ka anyị tinyetụ ọnụ nwantịntị n'ihe gbasara strọkchọ ala Igbo eze mmụọ biko nyetụrụ anyị aka ebe a ọ bụ gịnị kpatara na ndị Igbo anyị ewehụrụ mmụọ anyị were obi anyị were ihe niile anyị nwere wee ịnọ kpakanata onwe anyị ọnụ in terms of politics in terms of politics abịa na asị oke ndị isi a na-asị oke ka onye onye igbo otu onye igbo wepụta ndị igbo wepụta na otu onye ịchị ala igbo na ndọrọ ndọrọ ọchịchị ifu anyị anyị anyị wepụta 22 ọ maka gịnị anyị enweghị ike ịkpakọ onwe anyị ọnụ si oke na n'agbanyeghị ebe isi gara anyị nọchiere anyị maka niile anya ọ ihe ndị obodo ọzọ ji wee karịa anyị onye ha ji na-eme biko tinye ọnụ n'okwu ọ gịnị butere ya ọ gịnị mere anyị adịghị n'otu ọ gịnị mere anyị anaghị egbukọ n'otu akpa ịbịa frakshọn nke a gbunye n'ofu akpa nke a frakshọn nke a gbunye n'ofu akpa nke a abịazie n'ihe e, gbasara e, obodo anyị in general anyị na-ala azụ azụ maka na onye chọrọ ịga ọ dịka ndị ọzọ ibi ya na-apụtu ya ọ gịnị kpatara ya ịdị ịdị on mute biko kwụsịtụ ike ka anyị nụ ihe ị na-ekwu ndị Igbo ndewo ndewo ọ bụ akwụla ebe aha anyị kwuru okwu ya tupu m aga ebe ị na-achọ ka m kwuo ofu ihe ọha abụọ maka ekwuruku maka ha ihe niile dị alụ na ha okwu ebe ị ma m gwara gị na Igbo enweghị ihe m na akọwa wụ mgbe nwanne m nwoke na-agụ eze eju eze mmụọ eze agwụ eze eze mmiri ihe ọgụgụ ahụ na-abịa na ebe a na-achị eze eze ọla nwere ihe ọ na-arụ mana ọkwa na ofu eze na-anụ n'obodo a na-enwe ihe dịka eze ise ọwụchi nwechara ihe a na-arụ ọ njikọ kịta laki minista otu aka ahụ kwa a na-enwe ndị nze obodo obodo ụfọdụ na-enwe ndị nze obodo ụfọdụ a na-enwe ndị ọzọ a na-awụ ofu onye ọzọ ọ na-awụ ofu onye nze maka igbo na-eme ihe na ndị ndị ichie enwere ebe ga ya hụrụ na ọwụ ndị ichie ka e nwere ọhụrụ ndị nwere ebe ị ga-eri ya hụrụ ndị ọzọ n'ala ka e kama kama ha ga-anọ ọ ga-aka ofu onye so na-eti ọnụ n'ugwu so na-elekọta obodo maka na anyị nwere ihe obodo hapụ inye aka hapụrụ ofu onye maka ofu onye a na-eme ọnya n'ala Igbo ibe okwu ị na-ekwu Igbo nwere ihe a na akpa aka ji ọkpọ na igbo enweghị eze apụtahụ na enweghị onye ga-apụta asị ngwa onye a onye kwesịrị ịga nata oke kama ọwụwụ ọ na-achị achị ọ na-achị ndị mmadụ ihe ọ na-anọwu ịnụchi anya dịka o si gbuo ikwute ọnụ obodo e nwere ihe a na-akpa aka ji ọfọ obodo ọla na-enwe ya nkuru ọla na-enwe ya aka ji ọfọ onye ga-apụta ya pụta kwuo okwu maka ọnọdụ ahụ ọnụ asị mgba ihe erula nke ọ ga-eru ngwa onye ego ọkpọpụta ekwuchara n'okwu ahụ kpọọ ya ọfụ okwu ahụ ebiela onye kwara nụrụ elu ofu ahụ mewu ihe ọjọọ ọrụ ala ọ na-enweta jọkpọ ọrụ n'ubi ihe na-agwa gị na enweghị ihe dị ka onye pụtara ya nwoke ga-abedasị ihe iro ya hines ndị pụtara na-akpọrọ isi ala mba igbe enweghị anyị ndị Igbo niile gbakọọ otu isi akpọga ndị elu maka ahịkpere igbo abụọ anyị na-akpọ steeti ndị ụnụ na-akpọ e nwere ihe a na-akpọ Anambra River Basin nwere ihe a na-akpọ Imo River ndị igbo niile gbakọọ ndị Anambra River Basin na ndị Imo River Basin gbakọọ apawa oke e nwere ndị na-epu ụzọ abụọ oke e nwere ka esi mee ndị igbo haziri onwe ha ha pụchakwa ihe nwa bekee mere nakpụ ihe nsogbu anyị nwere wụ anyị na-awahazie esi usoro ahụ ihe anyị na-asụgazi usoro nwa bekee eji elego onwe anyị ọ ebe anyị si enwega nsogbu iji si ndị yoruba bịa ha gbakọ onwe ha ọnụ igbo ochie gbakọ onwe ha ọnụ anyị kwesịrị ịlaghachi bak laghachi n'usoro anyị maka usoro anyị nwa bekee nyere anyị o nyere anyị iji megide anyị ọgbaghara ọgbaghara ime anyị ọhịkponye anyị usoro maka iji ime anyị ka anyị hapụ ịnwe onwe anyị ka hapụ ịhachi onwe anyị usoro ahụ mekwara ihe nwe nyere ya ya mee maka usoro mere na ma gị anyị enweghị ike enwe nkwekọrịta abịa sị gị na eze ndị be a jikwara kara eze ndị be a kara eze ndị be a jirikara ibe na ndị ndị e mere eze ndị akpọga eze o nwere ike wuru mana abụọ ọwa ime wuo aka ji ọfọ n'obodo n'agbanyeghị ọfọ eze mgbe mgbe oji aka manye ihe ewu asị na onye asị n'obi onye awọ nọ n'obi o nwere ike wuru mana abụọ ime ha ndị nke ọzọ ka ihe ha na-arụ ihe ahụ iji meghere anyị anya ihe anyị kwesịkwara imewe haziri onwe anyị ga-anụ ụmụnna mere ya afọ obodo hazie onwe anyị anyị ga-amalile onye ga-ebu ụzọ afọ obi anyị ga-amalile onye a ga-achị ngwa na-eche. maka ahụ ma anyị hazie onwe anyị hazichi onwe anyị anyị na nwere ike gbakọ onwe anyị ọdịche ngwa nsogbu anọ ee onye ejekwala anyị maka igbo kwechiri iji aka ngwa ọ bụrụ igbo a na-eme iji aka ngwa rụọ aka onye ga-eji anya ngwụ akpa omenala anyị jirere kama onwe ha anyị meke anyị na-emegasị ndọrọ ndọrọ ịmakwa na onye tọ ndọrọ ndọrọ ga-eme ihe ọ ga-eme iji merie ya na mmechi ha ọ ga-eme iji merie na ndị ha kwesịrị iji merie ọ dị gị ka ọ ga-adịla ha azụ mba ọ ga-enyere ha aka ọ ya mpụ na arụ ala ọ ama n'ime ihe a na-eme maka ya eburula ndọrọ ndọrọ buru ya bukweta ya n'ime obodo dị na bedịzi obodo a na-enwe ihe a na-akpọ pich ọwa omenala ndị Igbo mba a na-enwe n'obodo omenala ndị Igbo mba ịhụ na ya na-abụ Igbo a na-efu ị na-achụzi onwe gị ka ihe mere kọrọpshọn jiri rụzi ime obodo bifo mmadụ awọnụ chairman ọ ga-eme ọ ndị mmadụ ga-evotu ya ọ ga-espend ego he will find a way to recover money enwe ndị votu gara on asị enwe ihe nyega contract or whatever ha enye ndị contract ọ bụ igbo na-eme mmadụ appoint based on akparamagba gị n'obodo doro obere anya na ị ga-erepresent igbo obodo ị na-achezi ata ị ga-aghọ ndị obodo awụ ndị awụsa na-ekwu okwu ya ha ka nwere the eh, Sokoto caliphate sistem ha ka nwe ọkụka ibido nwa bekee nyere ha sistem Yoruba na-ekwu okwu ya ka nwekwara dị ọba and the system because ya sistem ngo ka people onye ọcha then Igbo ele ka anyị practical ozugbo ihe niile anyị megawa yọrọ ọhụrụ then how do you expect it to work ana m afụ afụ afụ n'aka anyị kwesịrị ịlaghachi back to our own original structure Hey, eze mmụọ <laughs> nke a bụ ee onye ọzọ m ọnụ okwu ịgwa gị eziokwu ọ nwere ihe ikwuru kwuru nkịta isi na yoruba na praktis culture ha maka na ihe ha bidoro gboo ndị alakụba ihe ha bidoro gboo ọ pụtaziri na maazị e, motu biko tinye ife na gị ọnụ ọ pụtaziri na mgbe ndị ọcha bịara anyị mgbe ndị ọcha bịarụ bịarụ naijiria ọ ala igbo ka ọ naanị ala igbo ka ha bịara biko kedu ihe menụ bụ na nọọsụ ala igbo since ndị ọcha bịara laa ala igbo bụzi ndị hapụrụ were kọlchọ ha niile etu a tinye ya na waterproof rapụọ ya tụfuo mana ndị ọzọ jide nke ha ọ dị ka ihe anyị na-afụ ụkwa na-eme na ihe na e, e, onye mmadụ bịara izi ozi ọma ya sị o oh, nye ya were obi enye jizọs mana ijide nke gị anyị na-achị ya ka ọchị mana ị na-anya ifu na ndị Igbo wetaziri ọ dịzị ka ndị ọcha wanọbịa anọ ọsọ n'ala Igbo ka ha bịa ọ na ha ọbịa ha biko kọwatụlụ m biko amụbe m mgbe ha bịa ọ naanị n'ala Igbo ka ndị ọcha bụ baịbụl ahụ bịa maka na ọghụghọ anyị ka ha ka wee ghọrọ ya ọzọ maka okwu i kwuru na ihe olutara enwere ihe m chọrọ si doo anyị anya ka anyị ha nụrụ ya doo anya anya anyị ga-awa ihe metara mgbe eh, ndị ọcha bịara anyị na ha anyị na-ezitere ndị ọcha anyị na ha rụrụ for 31 good years ọgụ anyị na ndị ọcha endịrị 1914 ke na rekọd ọwụwa akụkọ ọ na-adị ọgụ ndị Igbo na ndị ọcha endịrị 1914 anyị na ha rụrụ ọgụ for 31 good years All that still entry ka ajọni not start of Nigeria na ka ihe ejiri lọ ndọcha ọgụ enwere ndị Igbo nwere ihe a ekumeku warrior ndị ekumeku warrior nwere quarters three places n'ala Igbo otu na ụmụnede ọzọ quarters ọzọ nwa wụ na nke ọzọ wụ agụ ikpeazụ anya anyị na-alụkwara alụrụ ya na Owerri ebe a na-akpọ Okpoko na ka ihe ndị a mere imeyala arụchara ndị ebido ọdụ Clisite nwechara kwọta e, ndị Republic Warrior ha ehimacha katidral ya mee ka e chọọchị dat evri village evri community in Igbo nwere chọọchị Where the purpose of the church maka ihe ejirela ọhụ our spirituality ejiri ọhụ So the purpose of the church we destroy. That same arrowhead that fought the white man. To nurture Bido. Gị watch ya, but church is in general Igbo, or not general Yoruba, or Ukpo general So they now try to convince our people to make sure that they are from that their belief system. And now assignment in the, the uh, Irish and the or uh, is it Irish and the dịkwa ndị mama ma french reverend fada ọ assignment enyere mgbe nwa ebido kọmpat ma ndị bekee anyị dịrị ka a kọmvatara shia we ọkwọ nna ada nwa ewere ya ọnwa ya the target was not to deal with us physical or to the our spiritual ground because that spiritual ground dey handle very well so immediately nwa ọhụrụ that every state the whole of our igbo kebola nwe mere nwe mestabik ya gọọmenti mestabik ya by through warranty so nwe bido demonize ma most of the institutions that helped us to win the war because migbolo lọ igbo used to him name gome and the people on our war front who oh, osu agbo osu ji and one our war front ha ewucha ndị ọkachamara people no in science people na science normally the word osu is nothing but science a scientist But the white man, Agbageshahamu, something that comes with uh, stigma and whatever. It created a whole a different concept of what our uh, history is. Today, Nandi was going by the history of the white man. Even some will swear that those things are going to Imagine the Igbo, most of them, they are all in English. Translate Igbo language, None of them existed. You understand? Now, I am somebody, if what you are saying about the so-called uh, is bad, then why is it that most of you that call yourself here answer Usu, answer Usu as Can somebody answer something that is bad? No. The issue is that the white man gave us the impression that because these were the people that resisted that resisted them, the people that fought against them, the elites we had then, people that were intelligent, that were intellectuals. So they had to separate them from the common people. ne ne game no ewure stigma ewu ala we air in their midst how you follow Ghana who a God of created by the white man who put us in darkness and until the people arise they have that that stupid knowledge we will remain where we are this is why the hunger problem because most of Kenyan nigga based on horizontal Islam or whole impression on your the people that resisted the most of them died most ndị Igbo amachara ya ndọcha lọgụ one day Yeah, man, i In the in, in 19, oh, what was 1914? So it's just recently. But I Anamaya, there are so many things about us we don't know. The one man out home for the Yoruba man, because Yoruba man was never a problem to him. Mongo Park came and studied us. Jelemba Mongo Park you can Jelemba Mongo Brabak on like that. Mongo Park came, Elebogra, Nim Rojigabe, Libanai, Osha discovered. He came for purpose to study this particular people were record about us, we Eugenia They knew who we are, how we behave before they came. But all our confusion, how they could not penetrate into us. So any need the time. It was done intentionally and consciously. And when you everything that is why I'm going to argue that we make you more Christian than any other people. So that the more you are in that faith, the more you get like back to your spirituality. And they, they succeeded, they 100% succeeded at that. Our people are what we matured. and not him and Ejim. problem. Because the division like in Igbo, Igbo society, Igbo families, our church is one of the major tablet separate even families. Eze mmụọ ihe kwuru anyị anyị nọrọ ihe i kwuru ọfụma ọfụma daalụ daalụ eh, e, ee injinia helen eze mmụọ kwuru na churches bụ one of the problems anyị na-enwe na our society kịta o kwuru ọtụtụ ihe mana ahụ ka o ji wee bie okwu ee eh, biko gịnị bụ your thought na ya maka na anụgo m maka that argument rinne ọtụtụ mmadụ na-ekwu na since e butere ụka na omenala anyị a na kanai onwezide onye na-ekwute okwu omenala ịmago na ụka narụzi anyị omenala gịnị bụ your thoughts na ya what's what's your view here ndị be anyị ekene m eze m ndewo in fact uh, this topic is very interesting <laughs> eh, in fact in fact in ndị omenala mebezi n'eziokwu eziokwu um, anyị nwe omenala n'ala Igbo mana ụka batazi wee dala everything wee ya tụkọ in mma mma ntụkwasị ana m eje ụka and ekweta m na chineke mana etu onye si wee ghọta maka na ache ama m na mgbe m na-eto like m last week na ana m ndị okenye nso faya awa ọjị ọhapụta ụtụtụ echeta my great uncle those days ọ oh, pụta ụtụtụ Mm. ọ ya akpọkụ abịa ma chineke mm. bi n'elu ịghọtago mana ndị ọcha bata dal everything ya tọkọ morova ife na-ekwu ka fa bata iferi na anyị nwe anyị ji eme omenani fa ọnwa ndị fa busili budatasi obodo befa ife a na-agwa anyị na ọ dịrọ mma mana fati aka busielie fanyela anyị baịbụl nala anyị ife anyị nwe n'obodo maka na ya aghọtara onwe ifefa debesi oke ịbịa na obodo kalaba back in the days mgbe e na-egbu ndị ejima sị na fa bụ um, nafa abụrụ mmadụ nafa bụ amụsụ things like that ife na abụ ife niile fa ji wee wogbusi anyị e, eziokwu na ọ dịrọ mma amụ ahụ igbo mmadụ na-enye nwa mana ndị abata wee dala ife niile wee ya tụkọ welu ụka nye anyị ndị mm-hmm. Igbo rapụzi ife supos kwesịrị ekwesị a ga na-eme na-emezi ife ọzọ ya uh, um, at least thank God social ebupụtago so many things today ifụzi ife alụmdị ụka na-eme afụzi mm-hmm. eh, alụmdị ụka na-eme ndị ụka na eh, sacrilege na-emezinụ in the name of gịnị asị gị in the name of church ịbịa na mbụ onye zuo ife gị isi anaghị akpọ onye aje na alụsị onye ekwu eziokwu ozugbo mana ịbịa taa mmadụ ndị mmadụ jizi akwụkwọ nsọ aṅụ iyi makwara amalụ na ife fame bụ ife na-adịrọ mma mana fa ya eji akwụkwọ nsọ wee nwa ka iyi si na fe ya mana mbụ ọ like that mgbe a e na-eme ife omenala ọ dịrọ like that na mgbe gboo na emegburu nwaanyị di enwu mana taa a na-emegbu nwaanyị di enwu na kọlia na di erapụ bikos na gịnị omenaala na anagụ eh? so ọ wee bụrụ ya na ndị ụka egbugo anyị mana a sị na ya ekworo mgbagbu gwuo ya lụgụ like ọ nwere okwu bụ m ọgbọ ka m pụta ụwa mana like i said before dị little mma maka omenala ọ bụ na omenala dịgbo pụta taa alụ niile na-eme Igbo anyị na-emeri ya maka na anyị na-emezi alụ n'ala Igbo e na-eme mpụ n'ala Igbo in the name of gịnị in the of ụka eji ụka na onye mepee ụka kpara akwụkwọ ọkpọ ya ife sọlịa na-eme mpụ na-asị na ụka ka ọ bụ ọ dịrọ mma ọ bụrụ na e, ife emebigo mana amakwa nke esi dozie ọ eze mmụọ ọnụ ya na-etinye ọnụ ya maka na abịakwa na ife ọyatọ ka ọyatọ ọyatọ ya yatọkọ you know eh, daalụ eh, eh, injinia Helen daalụ sọ anyị nọ n'ife ikwulu Uh, Pride TV, Spencer, I'll say, as a but if there was never leadership, Uh, because mm. um, CEO, can you put it on on on the um, platform? Uh, if there was never leadership in Igbo land, how come we have the head of the family then? A man is the head, and the son too has his place, and that has her place. These are leaders in the family and the wider society. So argue to say that ego does not recognize leadership. Every society has a form of leadership, and that is what the Ohaneze encapsulates. Um, because as a more kedu when he ike ịgwa maazị spọta Ojolo. Uh, my brother, I think uh, the problem we are having here is uh, the kind of misunderstanding. Uh, I, I didn't say there is no leadership. The thing is that what we are not subscribing to is the uh, concept of leadership that is being presented today. We never said that Igbos have, have no leader. Remember, I mentioned Ononobi. And Ononobi has to be with the opera. Then we have Ada, Omada, they have their place. The man has his own place in his house, like I said, he, he lives his house, but then he has a responsibility outside the family, while the wife has her own responsibility inside the family. Wall eh? Let us understand it. You know, one thing with an Igbo man is that if you don't come with from that his angle, he will not understand you. I never said there is no leadership. The only I'm saying that the concept of leadership being presented to you and I today is not the one that we Igbos have or we used to have before the white man. We have our own leadership. If there is no society that can that can you know uh, develop that leadership, every society is built on certain uh, uh, concepts and principles, and those principles are being governed by people. You understand? But I want you to understand that the way we look at leaders today is not the way they were being looked at then, because leaders were seen as equal partners. But then somebody has to, for example, now we have we have a company, you and I. I have percentage, you have 57 percentage. It's Someone boy, has it's to run it's the it's Okay, sorry, sorry. Eh, ihe mkpa na mgbe ya na mụ na gị nwere ugbo na anyị na-akọ ugbo ị e, were ọkara m were ọkara e okwu onye ga na-ahụ ihe gbasara ugbo ahụ ee eh, onye ka ọzọ a na-enyere ya aka kama e nwere onye a ga-achị achị ikwu okwu ihe gbasara ugbo ahụ achị ire ahịa achị onye a eh, ire ahịa onye nwekwana ịkọ ugbo ị ekere ọrụ eke kama onwe ahụ kwuru na enwe ha igbo ahụhụ ndị na-achị ha igbo nwere ndị na-achị ọ maka nwanne anyị nwoke maka o dere nke ya n'oyibo so m ka m ji oyibo saa ya nwanne m nwaanyị igbo nwere ndị na-edu ha kama udu ndu ndị igbo na-ekwu okwu ya awụ nke nwa bekee wetara ihe nwa bekee wetara anyị nwe ihe ọzọ ọ dị iche ọ dịịrị onwe ya iche anyị so m usoro anyị ga-enwe anyị ga na-enwe nsogbu maka ọwụ ka esiri ka anyị maka e nwekwara ihe m chọrọ ka ụnụ ghọta obu enwere ihe a na-akpọ filosofi anyị ghọta very well enwere ihe a na-akpọ filosofi Igbo philosophy would direct opposite of Western philosophy. And that Igbo philosophy does not think of a man on top or a woman on top. It, has nothing to do with Oga on top. So all we are can in a group here. You all mega. So that that structure, that Igbo structure n'ala Igbo ọ ga-awa ọkụ ọ ga-enwe the land itself the post of the land will be ị hụrụ ya ọ njikọ onye ọla na-adịrị ya wuru onye ndu ndị dada ọwụ ndị mana na pati ya ọwụ ala ga-erijekt gị so ndị mmadụ na resist nwazi gị emegahụ ya emegahụ ya amahụ ihe pushiga ha but emegahụ ihe according to the first pushiga ha so you see them rebel against you maka enweghị ofu onye na-eme ihe n'Igbo ọwa arụ ofu onye pụtacha ime ihe elu n'igbo ọwa arụ maka na igbo ihe na-eme ihe igbo wụ ọwụ ihe a na-akpọsị ihe awụ kansụl ọfọ niile ga-apụta n'iji tupu ihe eme ọnjika ndị eh, ekumeke wọrọ ji lụọ ọgụ ahụ lụọ ya fọ 31 good years maka ọfọ niile pụtara apụta nyere ha aka so igbo a na-eme ihe mgbagawa mba ozugbo ọfọ niile ga-apụta ọka esiri kụọ afọ ka ndị Igbo siri kụọ ọfọ hiwe obodo ha niile ịhụrụ ya a na-ekwu n'olu n'olu na ma aka ụkpọrọ wuru ofu Igbo niile wofu Igbo niile wofu abụghị steeti ekere ji kewa ha Igbo niile wofu ọkwa njikọ ihe ọla imega ị ga-eme nzurila ị ga-eme ị ga-ahụ na ọfọ niile nọ n'ala Igbo nwee ebe ahụ tupu gị gaa n'ebe niile ọ ma enwe isi otu a na-ekwe ịghọ ịghọ onye ikpere ụfọdụ ihe n'ala Igbo kwa ọrụ ofu onye onweghị emechiri onye ahapụ ịga eziokwu eziokwu ekwenyere m na nke ahụ ọ bụrụ na asị ofu onye gara anyị Igbo niile họpụta otu onye ịgara anyị adị m na onye ahụ ga-abanye mana ebe anyị na-enwe nsogbu bụ abịa onye nke apụta onye apụta onye apụta onye apụta ọ dịzie ka anyị akpakọghị onwe anyị ọnụ ee anyị ga-abịa rapụ onye ọpụ Eh, mana tupu anyị emechaa fom na yes eh, maazị enyi na ya nwere ihe ịchọrọ ịgwa anyị ndewo asị m eh, agbakwuru e nwoke kwuru kwuru na ịma igbo ọ ike atụmatụ igbo mụma ya mmụọ igbo mgbe e nwere nsogbu na asụsụ igbo eji hụ na enwere ọkara nwa n'ụlọ ịga n'ime ezinụlọ a na-ada wọn leadership politics opera. wọn leadership politics ẹnwere e ụmụ ada na ụmụ ọpara eme na anyịje aprefa na ụmụ ọpara na ụmụ ada in terms of all those leadership ma ọ bụrụ ihe gbasara ụzọ ihe gbasara anything ọwụ ndị aka select is to reduce power hustle at the system people don't even understand the, the concept ịghọtara first before gị kwuo okwu ịgaghị ma ịgawa ụmụada gị ga-ekwu okwu iweride nọchi anya ndị mmadụ ị ga-efu isi from this class ama na m aghọta ka ọ ghara ewe ebe oke na ngwere afọ na-adọ nye m nye m nye m ọchị nye m ọchị nye m ọchịchị fọst ndị gbasa na-alụ ọgụ ọkụ ọgụ ada n'ala mmụọ ị ga ebe a ị ga-atọwala ihe ya na ekwu oziokwu leadership qualities ndị gị nọchi anya ma ọla nze ma ndị gị mara nke ndị gị mara ike ọkwa from that class ka a ga-ewe ndị ọzọ agaghị ewu o ịghọtara onye ọzọ ma ga mee ihe dịkwa mma a ga nye ma ihe awụ prịnsịpal ọ tụrụ di ụzọ ọgụla mgbe a alụghatụdịla ndị ọchịchị alụgha Naijiria ọzọ ọwụ prịnsịpal ndị Igbo si eme ka ka bụrụ onye ọbụla ma ọha dị ya mma enwere usoro eji eme ihe a na-ekwu ka ike nọ n'ihe a na-ekwu ka nna mmụọ achịkọta ha ọnụ udo adị asị nwa mmadụ emegbule nwa mmụọ nwa mmụọ emekwu ya nwa mmadụ ịghọta m jikwapụ ụlọ mgbesi emenye nwa ogbu emenye nwa nọsi ike ihe ndị ahazi ya ahazi ọla anya ọlụ nwaanyị achọ n'ihi na most of us adịla corrupt achọrọ ha gị inye aga ego karịa nwanne ya nwoke ta gị ya ka nwanne ya nwoke tinye akpa onye mere jile sistem ndị Igbo kpachapụla akụkụ werekwa nke ndị ọcha gị tinye ofu onye gị tụwatụ onye ọbụla ka ha gara ime gwara m ego ka wetara m ego ka tinyere m n'akaụntụ ka ịhụ ya adezie pọblik wil na pọblik welfare mmanya na-abụ otu onye ọwụ ndị ọjọọ na ike chịpụ the system kewu ndị igbo we don't work this way wụ he so esonarị nke ndị igbo ọha ọha aha akpọta ndị aha aha akpọkwara ya maka nsogbu akpọghị ndị aha aka ji ọfọ ha ma ndị nze ma ndị ọzọ ma ụmụada ma ụmụ ma ndị mmadụ ma ndị njọkụ he ndị a nwechara ha na n'obodo anyị ha na chọọ m isi metụ n'okwu nwanne ya nwoke kwuru bakwuru ya okwu o kwuru ekelekwa mụ na ụmụnna ahụ ndewo ndewo maazị enyi na ya nọrọ ihe ikwuru na ntị echiri anyị igbo bụ igbo ekenekwa m na ọka bụkwa mbụ the lioness adabụ ụzọ ndị abịa ogobe nke mbụ n'ụmụ ogele ancient kingdom ọmụ na-ewetara unu ozi ekene site na ọgbakọ ndị igbo nke prime view television na-ahazi from london england anyị kenere unu rinne kunu unu si wee nọnyere anyị ndị niile nọnyere anyị tata obi dị anyị rịkpọ imani holland ọ na-ekwu that none was killing any ejima where is the proof wel nwanne anyị nwaanyị amarọ mma nwaanyị ka nwoke imani ọ dịkwa ka nwoke anyị nụrụ ihe i kwuru mana mgbe mgbe gboo egburu ndị ejima egburu ndị ejima amarọ m enipuv ị na-achọ ka anyị gosi gị ehe ọ bụrụzi kịta eze mmụọ onwe ihe ị na-ekwu mba afrọm ịnọ mute nwanne m nwaanyị olu ka ọ another misconception eh, and eh, wrong education egbughị ndị ejima n'ala Igbo enweghị any single community egburu ebe ị na-ekwu ma mgbe gboo mgbe ahụ a na-asị onye mmụọ ejima etinye ya na egbuo ha tinye ya n'ọbara ọwashi one of those propaganda ndọcha ọwashi the woman nwepụ ga Mary eh, Mary Celeste or whatever they called her the woman was a prostitute na London babi service ndị ọcha bịara ala and that was what she was doing. How can she all of a sudden become an a saint? And when we need to imagine how long it took the missionaries to spread the gospel. It took them years. Now take the woman, a prostitute any any agent, don't take a night, they stop with clean of queens in the whole of Igbo How true can that be? How can after You don't talk so something like that they'll make him make exist. Here one of the propaganda star, but Lord at the one here the one even Anandocha, they have a way of presenting their own, making their people look as if oh. about something. Mungo Park discovers River Niger. Makwashimo discovers River Niger when millions of people will be there. But yet, on our, on our education system, Mungo Park discovers River Niger. Ekuma Onshida, that transport oh, across the River Niger. Oh, I discover River Niger. Uh, Christopher Columbus said discover America, where millions and millions of people were living. I mean, we should, we should grow out of this nonsense and not sell it to us. anụrụ m ihe ị kwuru ee ọ dị ka nwanne anyị nwoke nne m ọ e, e, e, na-arụ ji ụlọ echi ma ga-akwụsị na echi gwara anyị ihe gwara anyị na mgbe gboo nwaanyị nwuo ejima egbuo ya o so n'ihe ndị na-eme ịgwa gị eziokwu n'ihe ndị na-eme agiu Eh, omenala na-ekwu ọ bụrụ eh, eh, astọpụ those ones why am I stop these ones ịghọtago because the the story then bụ na ee ịmụ ejima bụ tabu n'ala Igbo nwanyị mụọ ejima akpụrụ ma ụmụ ejima ma nwanyị ha n'ajọ ọfịa you know, oh, oh yeah, no. So if that was stopped then, why don't we stop few other omenanas na dabarozi? So mm-hmm. okay, you um, kwuru now bụ another another um, informative um, side of it. Yes, Engineer Helen, what you na-agwa Yes, um, because uh, according to history, in the 18th century, na kawanya bata. obodo efik ọ bịa buru ụzọ mgodi asụsụ fa ọ nọ ebe a for 15 years ọ mụọ asụsụ fa mụta the language baa afọ ime ọfụma so ife histri kwu dị iche eze m na-ekwuzikwa na one night ka ọ bịa so aghọtarozi m ma n'ile anya kịta alisi nke anyị nwa na-afụ today na uganda sorry na nna ediviet na uganda ụmụazị bụ aṅali unu fụ ife na-emefa ọnwere gasị na ya fụbụrụ that nke a bụ nke mma afụkwugo ebe na-eje ede ụmụazị ọbụla bụ aṅali fa na-egbufa na Uganda nke anyị madawụ mana abịa na asịzi dat na abịa na ọ bụrụ na anyị Igbo ka ọ mepasị mana remember na den na all the eastern region North ka so ọ bụ na omenani n'obodo kalaba na na-egbu ndị ejima den histri kwulie at least onwe ndị support that history as of back then mana abịa na-ekwuzi kịta na nothing like that happen i'm confused because I studied history na school so that is confused. Eh, engineer sorry. eze ka m saa ajụjụ a ka m saa ajụjụ eh, nwanne m nwaanyị watch ime enwe ha na-ekwu And when you know Mahame, the only mm. thing they wanted to go back and to go back in time Weibo language. Now mm-hmm. watch. Mm-hmm. Now make it something now. Say the man keep this thing well for me. What are you going to say in Igbo? Translate Igbo. Keep this thing well for me. Keep it good for me. Can you hear me? I will keep it now. Okay, keep it well. It's the most keep this well. Eh, and I get develop again. Keep it good for me. Keep it good for me. Develop me or Fuma. Oh, give boy uh, Jimara here. Uh. Oh, oh, you figure what up that now? Ask to send your net. Ask to send your net. I'm not there. I'm not there. I'm not there. I'm not there. I'm not there. Mm-hmm. Jide and Hemana Malalibo is all everywhere. It's all mm-hmm. ma. You can't change it. Hedgeron to Hedgeron to Alibo. We all know this linguistically. You get it. You hear Joronjo. And Paya see how Ejima using the same route was or each the hand him and amma. It's not done anywhere. So indicate that this thing is bad. I saw in our jaw. We have to classify this in using linguistics. So concept people can do some other things in their homes, but generally structurally this is not according or they or they in harmony with Igbo expression because I get one in when he was how John that word there itself. Although how John we have to go and one as well. So now we from kind of go here the mutas be when ɛhɛka ha kɔde akɔma yɛ akɔma ne wɔtra so ke yɛ nga kpere adwuma ke na bɛku lɛ ɔhwɛ ɔjɔ yɛ bu ebu nfunu bubu di a dealing with linguistics here you face the linguistics don't change that will not they have to warn us using these words so any other concept somebody can come we don't care what we care about is that structure and that expression linguistics that feedback from that linguistics is all that matters to us that person can go to hell with explanation actually man no matter what You don't come here and you change your hand out of that's a Because this work, you know how many times, how many population I want for this single person to go and stop what we do in secret. It's not the logic I'm out there. So, so you know, what what is, cha, cha, cha, or if you're not happened. Linguistic okay. culture, it never happened. Here with propaganda. Because when they, yeah. do, they, they, that's what they do. They demolish something, create something that is not there, and devastate the system. igbo na-abata na-abụghị na program anya maka na ọ dị very informative and educative ịgwa gị eziokwu awụ hands up isi na ma afụnụrụ ya n'ụdị a iji wee kọwa ya kịta maka na the mindset dị ife na ha gwara anyị bụ na egbula ejima na in those days onye mụrụ ejima egbuo ya egbuo ya ejima ee somtim ha je haidi na-azụgharị ka a hapụ ịma na amụrụ ejima mana ka isi wee kọwa anya kịta bụ na izizi nna anụ ya na onye niile a bụcha propaganda eze mmụọ na-efufe isi eze mmụọ kwuo onye ị chọrọ ikwu tupu anyị emechi enyi na ochere kama ha egbuga ndị bekee anyị bụ ọtụtụ n'ime anyị na-ele e, Nollywood ọwa Nollywood akọwa ụmụ mkpọkọrọ stori mgbe e kọwa ya ndị mmadụ ewere ya ụmụnwanne anyị ndị mega fim o don't misunderstand me enyi ga ma kredit arịhụtala ụbọchị anyị kpega ha wụ ha hụgara ha wee ekpe ha kwuo nke wee eziokwu ha kọwaa nke bụ eziokwu ha kwuo ihe ekekwana promote na kọmuniti n'okwu ejimiri na-ekwu ikwu eziokwu dis woman bịara na ịkọta ekpene ọ bịara kalaba side ọ nụrụ kalaba ọ nụrụ ịkọta eh, ekpene side experience niile o nwere wee kọta ekpene na afọ a na-agbagicha ndị Igbo gburu ejima ọ tụta lie Igbo never did. No one never came to Igbo land. Ọ Igbo Wagashi that or when night take up a lamp, carry around, stop or hit the whole Igbo community. makwa many communities na Igbo mega? o ga-eteki ya, o ga-eteki that one 200 years. Ị na-afọ every night. Ndị gaa Igbo niile ra. o ga-eteki ya 200 years. And the Jamshi Duman gbadoro up 50 years. So how what are we saying? Ha ga practically impossible. Ọ na-akọ akọla ụmụaka fada Krismas You understand? So we have to. Maybe, really maybe not make campaign. Not make campaign. With which microphone? With which microphone? Which radio? Which internet? Oh, you can can you can can you go to Kevin? I'm gonna hear it in. You are going to hear it in. Amen. I'm going to give argument with somebody. Make sure the person I talk about i here, but I know with you because also now now I'm somebody. one old woman egburu man you went and asked the old woman ịma rumu aga aga garala gaa na ahụ in generations later ị ga-ekwu a that room but we all know that my enyi na-akọwara ejima the name ejima speaks for itself so ị ga aha onye mkpọgwa gị kpọra na ihe dịka osu ị ga-ewere mara mma bụ ihe ọjọọ ọ dịghị pọsịbụl ọ na-eme ya n'igbo land ọ dịghị pọsịbụl nwa kpọrọ nwa mma wụ nwa mma ịwalachi ihe ihe ihe mara mma na-akpọ ya nwa mma nwa mma wụ nwa mma so ka anyị gwa adị dis thing very well and enwere ihe ọzọ m chọrọ ibu achọrọ m iji opportunity gbe igbo oge anyị ịma na enwere ndị ọrịa ha kpọrọ m si m happy new year ndị igbo emegahụ n'uhie n'uhie ndị Igbo nọ days time ka Igbo ga-aba akụkọ gị wụrụ onye Igbo ya uche gị nụrụ ya ya in 45 days from today ka anyị ga-eme our own Igbo maka Igbo ya n'uhie Igbo nwere eji agụ ụbọchị ọwụkpa nwa bekee ji agụ ụbọchị ụbọchị ọbụla nwa ọbụla nwere ha oge were igwe eji agụ awụhụ 12 months igbo ji agụ 13 months ọ dị nwere ndị igbo ụfọdụ ji agụ 10 months but the general general igbo ji agụ 13 months iwara so ha anyị ka nọ na awụ ọnwa ede aja ọnwa nwaanyị nọ na ọnwa ede aja na today will be 15th day of ọnwa ede aja after after after after ọnwa ede aja na anyị abaa ọnwa eh, ọnwa ụzọ alụ kwụsịrị ya anyị kpọrọ arụsị ata m gị arụsị arụsị pụtara arụ kwụsị anyị ga-abụ ọnwụ ụzọ arụ kwụsị akwụkwọ ọnwụ ụzọ arụ abazi afọ ọhụrụ ọnwa a abụkwa nwa ala umeji mee last onye chọrọ ime apis the land and whatever you maka ọnwụ ụzọ arụ ka anyị anụ a abazi afọ ọhụrụ abazi ọnwa mbụ ọtụ anyị wụ jụọ kwadanụ ha afọ ọhụrụ jụọ ndị Igbo onye Igbo ndị gị hapụ inu ihe hapụ inu ihe ga ndị ọzọ na mgbe afọ ọhụrụ gị ruru ịkpa akwụkwọ ya gị akpụkpọ na ala Igbo ga-echenji anyị ga-amụkwa akwụkwọ ọhụrụ hmm. eze mmụọ nke anyị bata na eye opener can take him but even 45 days from now. Make us one and one. In my end, oh, we need to watch what Okikele. Because of that match, on oh. spring, oh, we need to begin to start. Then what? Ma wo wòle ka na ọkọ chọrọ na akọgbu o be hechen gị n'iro gị sị half of them. ole ihe tụrụ aka ahịa ahịa mere ma m na-aghọta ọkwa otu propaganda ekwu okwu ya ọ wụ okike gị gwagịla lekwa ihe ahụ afọ hụ ị ga-ehụ na ahịa chenjie gị hụ lahịa ahụ ọhụrụ the cycle adla complete àwọn mìíràn ghọta ọ na-akpọrọ ya march ụkwa ya spring ịghọtara ọ dịkwu ụkwa afọ ọhụrụ ebe ọ kwụsịrị ịga wee gara na dead winter na ọkọchị gbara ogbugo gị mmadụ ala igbo gị sị na afọ ọhụrụ natural make sense ọ ha eze m kwuche na natural make sense But you na-ekwulachi chi eji oche achiji la aba mkpe m na gbuo masị let me assume that chichi chivụrụ have good morning ndị itiri ga-agbara side ọ ha emechakwa ụdị ihe a mechara ya na itiri ga-agbara side m just imagine that. na ha good morning I'm making mm. sense. Anyway, I'm sure no matter how you confuse them. They got they won't be reasoning mm. with reality. And it is it uh, uh, in second some kind of uh, speculation and fantasy. So having uh, our people are not grounded in reason anymore. Because heavily on based on assumption and a basis anywhere. No realistic basis or proof to validate these things. Ndị ọsọ amamihe, a ga-enwere ihe mgbara ọkpụrụ ya ya, ga-ekwuche gị ahụ ọwụwa atụmatụ agaghị mara ele ime ị ga-esi, ihe ahịa going to jikwere ihe. Ngole ihe mere ihe a n'ihe ugbu, agaghị esa gị. ọla 12 ime ime abalị kwuru sef 12 ime abalị asọ n'iyi echekisha the tin ọ gbagwochiri anya ọka abacha acha acha normally logical make sense daalụnụ daalụnụ anyị ga-agbake ọzọ maka na anyị ọnụ o nwere ụmụ ihe ndị ọzọ anyị ga-etinyegasị ọnụ mana ọ gaghị abụ tata ee maazị spencer ọsọ eze mọ thanks a lot for your education today a lot a lot to research on uh, because um, Spencer Merany research your findings. Um, also, surprisingly, Ejima is quite rare in Igbo land, and we also have to ask how old the oldest Ejima are in our villages. Do we have stories of Ejima who survived and were saved in our villages? research Engineer, please. Hmm. place, you have a place where one can learn more. Yes, beyond our Prime View Television, you will, you will learn more. our <laughs> Prime View Television every Sunday, 5 o'clock in the afternoon, UK time. You will learn more. Uh, you know, part of the aims and objective, engineer, maybe. this program Gbakọ Ndị Igbo every Sunday site na Prime View Television anyị nwere ndị ọkachamalụ ndị ga-akụzili anyị mepee anyị anya ịgwaga eziokwu program mepere m anya n'ife gbasara ejima and I've been thinking about it since ya na ebe afọ na ndị ọcha will do anything ibute propaganda ịgwa gị eziokwu onwere ihe ya niile a na-enye anyị bụ weta isi bịa were isi onye ọcha agaghị enye gị anything free ihe niile abịa eme anyị ime ka ọ bụla ka ọ dị ka anyị nwa bụ dị anụ a na-ekwu okwu ya mana ọha nwa bụ arụ ka arụ hmm. all the way from France joining us this evening anyị kene gị nwanne anyị na ọ ga-adịrị gị mma biko kene igbo bụ igbo n'otu mgbe ya ya ọsọ magazinụ ndewo ka anyị gbapụ ọsọ ka anyị kene injinia Helen Nwoye ada anyị nwaanyị ka anyị kene gị rinne ka isi nọnyere anyị kenekwa igbo bụ igbo tupu a gbapụ ya ọsọ ndewo igbo bụ igbo ndewo na ana m ekene unu nke onye chi ya zelu daalụnụ ebe ọ bụla onye nọ chukwu gozie unu daalụnụ ọ ga-abụ ezi ada ndewo eze mmụọ isi kwaba okpu <laughs> anyị ekiri nne ka isi wee nọnyere anyị n'agbanyeghị tight schedule anyị mere ya really appreciate ndewo biko ee ọeziokwu na anyanyebeghị n'afọ ọhụrụ anyị mana anyị ka na-abanye n'izu ụka ọhụrụ anyị do na igbo nwee kalenda nke ha eke oye nke ahụ bụ anọda ife na afọ anọda dị maka na ọ bụrụ mmadụ nche ahụtasịrị ya ife a na-akpọ eke ụbọchị ahịa anyị na ụbọchị eji mara igbo eke oye afọ na akwụkwọ ama m na enwere nwee nke ukwu nwee oyi ukwu magonu ụmụ ihe ndị a kalenda igbo kalenda mebi izu ụka ọzọ ị e ewere nwayọ kụziele anyị ọfụma maka na ọ nwere ọtụtụ ndị na-asị na ha maka the days enwere n'Igbo land enwere ike enwere oye enwere afọ enwere nkwọ uh, gọziela anyị ụfọdụ izuụka na-abịa ebe anyị na-abanye ndị ndewo ka anyị mechizie uh, tata bụ anyị n'ụdị a maka taa awụ ori anyasị ya akwụkwa n'uche a ọhịa nwanne anyị nwoke kọwara na a na-enwe okpulo na anya na ụbọchị niile ha ịnọwo chi afọ maka echi ga-abịa abịa ụbọchị echi dawa afọ chi afọ ka anyị nọ ọjị chi na-amụ ha ma chi afọ ka anyị nọ tata awụ chi afọ maka afọ wụ afọ ndị ichie wụkwa afọ ala wụkwa na afọ amadi ọha ndị mmiri ee ka m na-aga ọfọ chi ọ ga-aba n'onye baa n'onye e kwuru ke ndụ mmiri ndụ azụ ashịmị mmiri ala mazụ nwụrụ ọ ọ garịla anyị mma anya ndị ka anyị kọga ubi ndị igbo na-akọ ya na-akọ ya mma na-eme igbo na-eme igbo mma na-ahazi ihe nọ n'ala igbo ashị mgbe ahụ okpukpe ezumezu mmụọ niile n'ala igbo ji ahazi la anyị ụbọchị mepeela anyị ụzọ lụọla anyị ọgụ ashịmochi hụrụ anyị alụ rekwerekwe ọ ga-agbajiri dachi ụzọ ashịm ọbara bụ igbu anyị ga-eji aka onwe ya aka ọla ha lilika anya ọgwụgwụ ka ọ ga akụ a sị akwa ọgwụ anyị anyị agahụ ndọjọ ndọjọ agahụ anyị eje ayọ na isi ije anyị ga na eji na ka anyị ga-eji fụ nke ka anyị ụbọchị ga-amara anyị ma ọ ga anyị bụ ihu akụ ọgụ mma asị ga emere anyị ọl anyị chiri aka ga-agara anyị anyị asị we are Ham, ham, ham, ham, ham. Ise, eze ma ọ biri ikwe nwere ife ọzọ na-ekwu na ya eze ma rapụgo everything up ọsị ọ ga-adịrị anyị mma anyị niile na-asị ise biko achọrọ m iji afa the CEO of Prime View Television ya bụ Lady na onye ọcha ekene gị nne nwanyị ọ ga-adịle mma ife nkiri global anyị kene gị rinne anyị na-asị ụbọchị ga-amakwara gị mma gị na ezinụlọ gị chidera na ogidi anyị kenekwa gị na ndị ọzọ niile bụ ndị bịalụ na program anyị atata anyị kene gị ikechi nwanne anyị anyị gị anyị kene gị nne na ndị ọzọ chimes Chimes anyị kenekwa gị tesi okonta daalụnụ daalụnụ unu ndị niile were obi unu wee nabata anyị biko uchenna nazedo if i'm right anyị kenekwa gị uche nazedo yes afọ gị anyị kenere unu anyị ji afa ndị prime view televishon nke ọgbakọ ndị igbo Um, na London here ọgbakọ ndị Igbo nke private television na ewetara anyị na-asị ụnụ daalụ ka ụbọchị na-abịa abịa izuụka na-abịa abịa mara anyị mma eh, ụbọchị nta anyị ga-afụ n'Owerri ọka bụkwa mbụ Adabụ ụzọ ndị Abia steeti anụmasi ndewonu Purview TV, new media.